ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezinwanne na nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akala ndị Baptist Radio Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọkwa n'ime ụlọgwuelu nke dị n'elebara n'ọyọ steeti ka ozioma si eru nso n'ogodo ugbu a ka udo nke chineke nke kachasị udo niile na ebere na afọma ya na ngozi ya nke pụrụ iche wụkwasị anyị ọbụla dịka anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ ya n'ụbọchị nketa tala n'ihi jizọs kraịst onye nwanyị eme na ịga n'elu n'ụbọchị nketa ihe anyị ga-eji wee nwee mmụta ga-esite n'akwụkwọ ihe ndị emere n'ụbọchị nke ndị eze ihe e mere nke mbụ n'ụbọchị nke ndị eze isi nke iri abụọ na itenaine ga-agụ amaokwu nke iri na otu na iri na abụọ ihe e mere nke mbụ isi nke iri abụọ na itenaine amaokwu nke iri na otu na iri abụọ si jehova gị nwee ịdị ukwu na ịdị ike na ịma mma na mmeri na ebube n'ihi na ihe niile dị n'eluigwe n'ụwa na n'ụwa bụ nke gị jehova gị nwee alaeze gị bụkwa onye a na-eweli elu ịbụrụ ihe niile onye isi ma akụ ma nsọpụrụ na-esite n'ebe ị nọ bịa gị onwe gị na-achịkwa ihe niile ọ bụkwa n'aka gị ka ume na ịdị ike na n'ịdị dị n'aka gị ka ọ dịkwa ime ukwu na ime ka ihe ọbụla dị ike ka chineke were bere n'afọma ya ngozi ukwu nke ya kọmịa mkpụrụ na n'ezi ngozi pụrụ iche na nghọta pụrụ iche site na jizọs kraịst bụ onye nwanyị ihe anyị ga-eji wee mere isi okwu n'ụbọchị nketa ga-abụ jehova dị ukwu jehova dị ukwuu ma ọ bụkwa na ịdị ukwuu nke jehova na ụwa anyị nọ na taa enwere ndị na-aza oke afa enwere ndị si na ha bụ ndị eze pụrụ iche enwekwara ndị ukwu nọgasị n'ebe niile n'ebe a na-azụ ahịa enwere ndị ukwu ndị oyibo na-akpọ ụfọdụ ha ndị captain of industries n'ebe a na-alụ ọrụ ebe a na-agụ akwụkwọ enwe ndị ya na n'ọnọdụ eburuzi ndị isi a na-asọpụrụ ha e na eze ezi bụrụ nne bụzina ha bụ ekwusi ọgwụ ikpe ọgwụ n'obodo ha nọ n'ebe a na-eje akwụkwọ ma n'ebe a na-alụ ọrụ dị iche iche ndị a bụ ndị megwurune ihe pụrụ iche ma ihe akara n'ebe ụzọ nke ha na-alụgasị ọrụ dị mana ihe ndị a niile ka na-egosi anyị ma agwa ha ma ọnọdụ ha ka na-egosi ya na ha bụ mmadụ mmadụ nke ekere eke mmadụ nke iku ume dị na obi ha mmadụ nke na-akwụsị akwụsị mmadụ nke nwere mbido na njedebe mana ebe anyị gụpụta n'ụbọchị nkịta na ihe mmụọ nsọ chọrọ ka anyị mata n'ụbọchị nkịta bụ na chineke dị ukwuu karịa ihe ndị a niile n'ihi na ọ bụ ya bụ onye kere mmadụ ya bụ ya kere ihe niile ekeghị ya eke jehova dị ukwu na-enwe ịdị ukwu niile jehova dị ike na-enwe ịdị ike niile akwụkwọ mere ka anyị mata ọ dịghị ada mba ọ dịghị arara ụrụ dịkwa na-atụ ụra dịka onye ike gwụrụ ịma mma na-esi n'aka chineke were abịa ihe niile bụ ihe mara mma ọrụ niile nke ọ bụ ihe mara mma ihe niile nke okere na nke si n'aka ya abịa aja ncha niile dị mma dịka anyị na akwụkwọ n'akwụkwọ nke jenesis isi nke mbụ ọsọ mgbe chineke keresịrị ọrụ niile nke o nke o kechara na nke a dị mma ọlụ aka ya nwee nke gbagọrọ agbagọ nwee nke jụrụ njụ ihe si n'aka chineke were abịa ihe niile si n'aka ya were abịa na-akara eluigwe kee ụwa ọ dịghị ihe ọbụla nke gbagọrọ agbagọ dị na ya ma ọlụ aka ya mebisiri mmeri si n'aka ya abịa ebube niile si n'aka chineke were abịa na-enwe eze. na-enwekwa n'ihe niile kere eke mmadụ nke utinye n'ime bụ ụlọ aka nke chineke ọ dịghị ihe iji e esi ma elezi anya esi na ọlụ nka na ọ jọrọ njọ mana n'ihi na chineke nke kere ihe niile a bụ chineke nke dị mma chineke nke dị nzọ ọmụma mma ya niile ka o ji wee kee ihe ndị a niile wee sị na ha dị mma ọ na-akọwatara m sị na akụ si n'aka chineke were abịa nsọpụrụ si n'aka chineke were abịa ndị na-eji achọ akụ na ma mwuli elu n'ụzọ nke rụrụ arụ ma n'ụzọ nke ihe nke ọchịchịrị ndị a na-aga n'ụzọ nke na-amaghị ihe ha na-aga ụzọ nke enweghị uche n'ihi na Kee ka mmadụ ga-esi ya chọta ihe dị mma n'ihe gbagọrọ agbagọ ebe anyị na-agụpụta taa ma nghọta anyị nke taa chineke chọọ ka anyị nwee ngwọta ka anyị mara na ihe niile anyị na-achọ ihe niile bụ mkpa anyị ihe niile bụ ọchọ nke obi anyị ihe ndị a niile na-esi n'aka chineke were abịa ọ bụ na isoro chineke metụkwasị chineke obi ma ọ osi si n'aka chineke ọ na ọ na-enye ihe ndị a niile site na obiọma ya ị gaghị ayọ chineke aghara inye gị ma gị naanị gị yọọ n'obi ziri ezi na n'obi dị ọcha ọ na gị onwe ya nọ ya na-achị achị n'ihe niile ọ bụkwa n'aka chineke ka ume na ịdị ike na-esi were abịa ọ sị n'aka gị ka ọ dịkwa n'ịdị ukwu n'ime ka ihe niile dị ike ị chọrọ ịdị ukwu na ezinụlọ gị n'ebe a na-azụ ahịa n'ebe ị na-eje akwụkwọ n'ebe ọbụla nke ị chọrọ ịdị ukwu mata so naanị chineke bụ onye na-ebuli mmadụ elu sọsọ naanị chineke bụ onye na-eme ka mmadụ dị ukwuu. so naanị chineke bụ onye na-eme ka mmadụ zuo oke ewepụna chineke na-agụ ejikwana chineke mere spiata ya kama ka ọ bụrụ onye mbụ na onye ikpeazụ kama ka ọ bụrụ mmalite na ọgwụgwụ ka ọ bụrụ onye na-atụkwasị obi mgbe ihe dị mma na mgbe ihe na-adịghị mma mgbe ị na-ahụju anya na mgbe ị n'uju chineke dị ukwu karịa mkpa gị niile chineke dị ukwu karịa enweghị ego gị niile chineke dị ukwu karịa ihe ọbụla nke a ji akpagbu gị ifugo ịdị ukwu nke chineke onye dere akwụkwọ a mere ka anyị mata na chineke dị ukwuu n'ụzọ niile nke mmadụ na-atụbaghị anya mgbe ha nyezi onye ndị a niile mgbe ha wetara onye n'ihu chineke na ụlọ ukwu ya o wee legharị anya wee nwee echiche pụrụ iche wee ghọta na ihe ndị a niile ha tụkọlụrụ ọsọsọ na anya aka chineke ka o si were abịa na ọ bụrụ ha bụ mmadụ chọọ inye onye nta na ha nwapụghị ime mana ha ezukwa ha n'oke o wee leba anya n'ime mmụọ na eziokwu wee depụta ihe ndị a niile anyị wee enwe nghọta n'ụbọchị nkịta akwụkwọ nsọ wee na-agba ama n'ụbọchị nkịta ka anyị mata na ịdị ukwu nke jehova na-adịrịta ọ bụlarị etu ọ dị na mbụ na etu ahụ ka ọ dị ugbu a etu ahụ ka ọ ga-adịgide wee mgbe ebighị ebi n'ihi na chineke adịghị agharịpụ n'aka o naanị naanị nwa ya jizọs kraịst n'ihi na ịdị e ukwu ya ka ọ bịa nwụọ ọnwụ n'ime ụwa taa afụfụ ka mụ gị wee pụọ ka mụ gị wee pụọ na adịghị ike ka wee pụọ na mmehie wee ndị nke ya eketa oke n'ala eze ya ị nabatagwo jizọs kraịst onyinye nke chineke nyere anyị n'efu iji wee bụ onye nwe na onye nzọpụta gị ị chọrọ ịdị ugwu naanị dabere n'obe nke kraịst ị chọrọ iketa inwe ihe nketa ọbara dị na nketa nke ndị kwere na chineke akwa nsọ mere ka anyị mara sị na ndị nabatara ndị a ka ọ na-enye ikikere iji wee ụmụ nke chineke ị natawa ikike nke iji wee nwa nke chineke ma na ịchọrọ ịdị naanị nke tụkwasị chineke obi n'ụzọ niile mee ka obi gị niile dakwasị n'ebe chineke nọ site n'ịmaka ube nke kalvarị hulata isi n'ebe ọ bụla nọ n'ogide ugbu a ka e kpesara chineke si ya na enweghị nghọta na ịlatachiwu na ịmagụgụ ube nke kalvarị ka o mere gị ebere ị ga-afụ ịdị ukwuu nke chineke n'ụzọ niile nke ndụ gị ị ga egwu ọnwụ wee nwee mgbanwe pụrụ iche ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye dị ukwuu onye ike niile si n'ọbụ aka were abịa lee ndị origo ndị a ndị nke tụkwasịrị obi na gị mere ha ebere mere ha amara kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ekere oke n'ala eze gị dị ka isi ekwe na nkwa ka mgbe n'ikpeazụ ka ha nwee itegharị egwu ọṅụ dịka o ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen gị onye mere nke a ekele dịrị gị dịkwana chineke onye nye gị ohere nke iji ebu nwa ya site n'ugbu a gawa na-atụkwasị obi na chineke na-akwa akwụkwọ nsọ na jisiri ike na ekpere ịgafe ihe mgbanwe na ndụ gị n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen mata anyị na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ndị Life Word Redemption Ministry ụnụ nwee akọ mgbaama maọbụkwanye ajụjụ maọbụkwanye ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 0056719493 maọbụka na 08132900111 ka udo nke chineke kasị udo na-edere ndụ fọdụ ukwu site na jizọs kraịst bụ onye nwe amen